akwụkwọ ozi nke pọl onye ozi degara filemon pọl onye mkpọrọ nke kraịst jizọs na timoti nwanne anyị na-edegara filemon akwụkwọ bụ onye anyị hụrụ n'anya onye anyị na ya na-alụkọkwa ọrụ na-edegakwara afia nwanne anyị nwanyị na akipos onye anyị na ya na-ebuga agha na nzukọ kraịst dị n'ụlọ gị amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwe kraịst jizọs pụta ana m ekele chineke m mgbe niile mgbe m na-ehụta gị n'ekpere m niile ebe m na-anụ okwu banyere ịhụnanya gị na okwukwe gị bụ okwukwe ikwere na onye nwe anyị jizọs na ịhụnanya ịhụrụ ndị nsọ niile ekpere m na-ekpe bụ ka m nwekọ nke okwukwe gị wee ghọọ ihe na-alụsi ọrụ ike n'ime mmadụ nke ezi ihe niile ọbụla nke dị n'ime anyị ruo na kraịst n'ihi na enwere m ọtụtụ ọṅụ na nkasi obi n'ihi ịhụnanya gị n'ihi na obi ndị nsọ ezuwe ike site n'aka gị nwanna m n'ihi nke a ọ bụ ezie na enwere m oke nkwuwe okwu n'ime kraịst iwere ihe nke kwesịrị nye gị n'iwu ma n'ihi ịhụnanya ahụ ọ ka mma ịrịọ arịrịọ ebe m bụ naanị aha mmadụ dịka pọl bụ agadi bụrụkwa onye mkpọrọ nke kraịst jizọs ugbu a arịọ m gị arịrịọ banyere nwa nke m onye m mụrụ n'ime agbụ m bụ onisimus onye bụrụ onye na-abaghị n'ihe n'ebe ị nọ n'oge gara aga ma ugbu a ọ baara gị n'ihe bakwara m n'ihe onye m na-ezighachiri gị ya onwe ya nke ahụ bụ obi nke m onye mụ onwe m na-ezubere ijide ka mụ na ya nọdụ ka o wee na-ejere m ozi na-agbụ nke ozi ọma n'ọnọdụ gị ma chọghị m ime ihe ọ bụla mgbe ị na-ekwenyeghị ka ịdị mma gị wee ghara ịdị ka a ga-asị na ọ dị n'ụzọ mkpa kama ka ọ wee dị n'ụzọ ọchịchọ obi gị n'ihi na eleghị anya ọ bụ n'ihi nke a ka e kewapụrụ ya n'ebe ị nọ nwa oge nta ka ị wee nwee ya ebighị ebi ọ dịghịkwa ka oru ọzọ kama ọ karịrị oru ọ dị ka nwanna ahụrụ n'anya nke kachasịnụ n'ebe m nọ ma nke karịrị nke ahụ nke ukwuu n'ebe ị nọ n'ime anụ arụ na n'ime onye nwe anyị kwa ya mere ọ bụrụ na ị gụrụ m na onye nwekọ nara ya nke ọma dịka m onwe m ma ọ bụrụ na ọ mejọrọ gị n'ụzọ ọbụla ma ọ bụ na o ji gị ụgwọ ọbụla gwa ya n'ụgwọ m ji gị mụ onwe m bụ pọl were aka nke m dee ya n'akwụkwọ a mụ onwe m ga-akwụghachi ya ka m ghara ịgwa gị na ọ bụkwa onwe gị ka iji m n'ụgwọ tụkwasị ya ọzọ ee nwanna m kwee ka mụ onwe m nwee obi ụtọ na-arụ gị n'ime onye nwe anyị mee ka obi m zuru ike n'ime kraịst ebe ntụkwasịworo obi n'ịṅa ntị gị ana m edegara gị akwụkwọ n'ihi na amatara m na ị ga-eme ọbụna karịa ihe m na-ekwu ma ọzọkwa dozikwara m ebe m ga-anọ dịka ọbịa n'ihi na ana m ele anya na a ga-ewere m nye unu na amara site na ekpere unu epafras onye a dọkọrọ mụ na ya n'agha n'ime kraịst jizọs na-ekele gị ọ otu a mark na aristakọs na dimas na luk bụ ndị mụ na ha na-alụkọ ọrụ na-ekele unu ka amara nke onye nwanyị jizọs kraịst gọziere mmụọ unu amen